abụ m mkpụrụ anya Chineke m imetụ m aka ị na-achọ ya okwu abụ m mkpụrụ anya ya onye na-achọ m okwu na-eme misteki anyị ndị bụ na ndị omekome ndị ahụ chọbara eme mmiri ọṅụṅụ ndị ahụ si n'ịga nwa ọnwụ ike onye ahụ ole ebe chi gị nọ gee ntị ka m gị e chi gị anwụghị anwụọ maka n'ịbụ mkpụrụ anya chineke okwu ahụ ka si bego obi e. ndị ahụ na-ele anya ọdịda adịghị e. ha na-eme na nkịtị adịghị agbara izurela afọ a na-ejide nwa agụ n'ọdụ emetela nwa agụ n'ụra maka agụ bilie inwe problem abụm mkpụrụ anya Jehova imetụ maka ị na-achọ ya okwu abụm mkpụrụ anya ya ihe omilo olo ilo ndị mpụ na ndị omekome ndị ahụ ji ọbara eme mmiri ọṅụṅụ onye ahụ ke na-achọ ndụ gị e, oligo ma na okwu okwu okwuwe okwu e. ije anya mmiri ebi n'ọkwa ịma na ịbụ mkpụ mana ịbụ mkpụrụ anya ya ee